akwụkwọ abụọ banyere ebe ndị igbo si bi ụwa bụ nke tipụtagolu site n'aka otu ụkọchukwu ụka anglican reren canon charles ekwe ọzọ n'ọka akwụkwọ abụọ ndị a dịka odee ya bụ akwụkwọ si wee kwu bụ nke gbadoro ụkwụ n'ebe ndị igbo si wee bịa ụwa site n'iji akụkọ dị iche iche dị n'akwụkwọ nsọ iji ebe ha bi nakwazi usoro ndị ọzọ dịgasị iche iche tinyere nyiri omenala agbụrụ na ihe ndị ọzọ eji wee na-eme nchọcha iji wee chọpụta ebe ndị Igbo si bịa Kenechukwu ụdị onye nta akụkọ anyị ji akụkọ a n'uju ka anyị sonyere ya ahụ nke aha ya pụtara na bekee The Origin of Ndị Igbo Exploring New Perspective in Tracing the Black Jews of Africa yana Replacing Faulty Ideologies A Redefinition of the Concept of Omenani Using Biblical and Theological Principles bụ nke na-agba mbọ inyechọpụta ebe ndị Igbo si site na akwụkwọ nsọ ebe mba ụwa dị iche iche yana omenala obodo dị iche iche nwere mmekọrịta kanon ekwe ọzọ onye ụkọchukwu na Diocese of Pangshin nke dị na Plateau steeti gwara ndị nta akụkọ ABS na akwụkwọ ahụ bụ nke karịrị okwu ọnụ bụkwara nke tinyere uchu na ịchọpụta n'ihe amarọ site na nke ama ọkachara n'ihe gbasara omenala na ọdịnala ndị Juu ma chọpụta ebe ha nwere mmekọrịta na omenani na ọdịnala nke ndị Igbo na okwu ya na oge egosipụtara akwụkwọ ahụ aka na-achị Anambra steeti bụ ọkammụta Chukwuma Soludo onye Deputi chief of staff nke Anambra steeti Maazị Chinedu Nwoye nọchitere anya ya kwuru na ndị Igbo bụ ndị Chukwu kere bụkwa ndị ama ama dịka ndị njem ndị na-enwe ezi mmekọrịta na ebe ọbụla ha nọ nyochapụtakwa ma wetakwa ezigbo ihe na ebe ọbụla ha fụrụ onwe ya ma kwụsịkwa ike na nkọwa dị iche iche gbasara ebe ndị Igbo si bụ nke gosiri ezigbo ihe gbasara ndị Igbo kọmishọna na-ahụ maka omenani na ihe ngosipụta bụ Maazị Don Onyenji kwụsịkwara ike na a ga na-agba mbọ ịkwalite omenala ndị Igbo n'ụzọ o si kwesị onye bụ eze ọdịnala nke Ọnịcha bụ igwe Nnaemeka Achebe n'okwu ya kwuru na enwere ihe mmekọrịta na ihe gbasara omenala ndị Igbo ya na ụka nke ha kwesịrị ị na-enwe ezi mmekọrịta n'ụzọ pụrụ iche dịka ha si wee na-efe ofu chineke onye bụ onye isi oche na oge mmemme ahụ bụ chief obiora okonkwo bugoro akwa ahụ na ebe dị enu dịka o si kwuo na agara njem nnekwu nyochapụta n'ide akwụkwọ nke na-ekọwapụta igbe ndị ma bụkwara nke ga-enye aka ọbụna ịma onwe ya eze ọdịnala dị iche iche ndị bịara ngosipụta akwụkwọ ahụ yanakwa onye nọ n'ọkwa directọ nke Anambra steti libra service dọkịnta nkechi udeze bụ ndị kenere chukwu dịka akwụkwọ ahụ si wepụta ìhè n'aka onye dere ya ma kwụsịkwa ike na ọ ga-aba nnekwu uru n'ihe gbasara omenani ya nakwa ebe ndị igbo si site n'ọka aha m bụ kenechukwu chukwudị n'akụkọ ụwa abs